Thank jizọs n'azụ naanị ya ga-egboro mkpa m niile ọ dịghị onye ọzọ naanị jizọs n'iru m naanị jizọs n'azụ m naanị ya ga-egboro mkpa m niile ọ dịghị onye ọzọ ọ dịghị onye ọzọ nwere nne ọ dịghị onye ọzọ ọ dịghị onye ọzọ nwere n'elu ụwa ọ dịghị onye ọzọ naanị jizọs n'iru naanị jizọs n'azụ naanị ya ga-egboro mkpa m ọ dịghị onye ọzọ naanị dịka onye ọzọ ịdị mma eze m ịdị mma onye nwe m ịdị mma ejiri obi m mma ịdị mma ịdị mma ịdị mma dịịrị obi m mma jehova n'ịdị mma ịdị mma ịdị mma eze m oyi mara mma ci moi ọ bụ gịnị ka m ga-eji wee tụnyere gị ihe ọma nkiri mere m erika jibụ El Shaddai dị mma <laughs> El Shaddai dị mma onye nwe m oyi dị mma idiri obi m mma na-ekisi eme oyi dị mma na-ekisi eme ezi eme uyi nna m m aga m ndị mmụọ na-enye gị ekele aga m esoro ndị mmụọ na-aja gị mma osimiri na-erugharị n'ụtụtụ gị na m ahịhịa dị n'ọhịa na-efufe ka na-enye gị ekele ụmụ mmadụ bi n'ụwa na enwe ikpere na aja gị mma onye ọrụ ebube a na-asị imeela imeela imeela aga m esoro ndị na esoro ndị mmụọ na aja ha mma osimiri na-erugharị n'otuto gị nna m dị n'ọhịa na-efufe na-enye gị ekele oo ụmụ mmadụ bi n'ụwa na-egbu ikpere na aja mma onye ọrụ ebube bụ a na-asị maka na-asị na ị mma e. ị mara mma o ezi Chineke ị dị mma ị dị mma ị dị mma Jogumje mano eziti eh, eh. Onye na-eme mma ibu Onye na-eme mma ibu Onye na-eme mma ibu Onye na-eme mma ibu Onye na-eme mma ibu Onye na-eme mma ibu ihe niile na-aja gị mma ma onwe m na-aja gị mma na rotito oke si n'ala ala obi ndị a onye na-eme mma ana m ekene gị o ọnụ m juru na-ekene ebi mere ndụ fọrọ m ọnụ m juru na-ekene nna m ana m aja gị mma ọnụ m juru na-ekene mere ndụ ụfọdụ m ọnụ m juru n'ekele aja gị ọnụ m juru n'ekele eze m ana m ebu n'ekele ọnụ m juru n'ekene narị ekele si n'ala obi ọnụ m juru n'ekene o ọnụ m juru n'ekene o ọnụ m juru n'ekene o ana m ekele ọnụ m juru n'ekele ebe mere ndụ fọrọ m ọnụ m jụrụ ekene oke nkume nwere na Zayọn agadaga nwoke ka ibe ogo anyị my Jizọs onye nwere gị nwere ihe dị mma n'ụwa echeta obi esi ike ome ka ọra ekene dị ike kwade nriko na gị mgbidi nke dị na ndụ mada oke kume nwere na zayọnụ agadaga nwoke kibe ogo anyị who shall I compare with you onye were ka ị nwere ihe dị mma echeta obi esi ike omekọra chi ekene mgbọrọgwụ dị ike kebake nriko na gị mgbidi nke dị na ndụ mada cancer cannot stand your name barrenness cannot stand your name cancer cannot stand your name barrenness cannot stand your name cancer cannot stand your name barrenness cannot stand your name

gbara akpụ aha jizọs na-ebu ihe siri ike ha jizọs na-ebu ihe siri ike cancer not stand your name can not stand your name heaviness not stand your power heaviness not stand your name your name your name bekee bụ mgbagha ya ihe ukwu ga-ere mgbagha ya mkpamkpa ga-akpa mgbagha ya o aha jizọs aha jizọs aha jizọs aha jizọs aha jizọs ya mmiri alelelelete aha gị o ikwu ga-ere ebelebe ga-egbu mkpamkpa ga-akpa aha jizọs o Yes, I cannot stand your name. Badness cannot stand your name. HIV cannot stand your name. Delay cannot stand your name. You can raise the dead, and you can raise the dead for free. You can open blind eyes, and you can open it up for free. eze ndị mmụọ na-atụ egwu ya eze mo cancer cannot stand your name nothing can stand against you who are the whole mountain before Zerubbabel thou shalt be made a plain in the name of Jesus oh ole ole iri na anụ na mmadụ ji jaja eyimina dị n'alaeje olila aka aka dụ omume na n'elu dị echina na ntị elila aba gị ma na-eche elu na na aka gị kwuru na ma eche na n'otu vele elila ada onye mana alacha dị ije aba aha Cancer cannot stand your name. Heaviness cannot stand your name. Depression cannot stand your name. nothing can stand against you oh. so mgbe agha ya ihe ukwu ga-eme mgbe agha ya mpampa ga ihe ukwu ga-eme mgbe agha ya mpampa ga ah Jesus ah Jesus ah Jesus oh ah Jesus in the name of jesus every knee must bow they must bow